mkpughe isi nke iri na iteghete mgbe ihe ndị a gasịrị mgbe wee nụ ihe ka oke olu nke oke igwe ndị nọ n'elu igwe na-asị haleluya nzọpụta niile na otuto niile na ike niile na Chineke anyị n'ihi na ikpe ya niile bụ eziokwu bụkwa ihe ziri ezi n'ihi na o tere oke nwaanyị ahụ na-akwa iko nwaanyị nke na-eri iko ya nke mere ya abụọ a wee sị aleluya anwụrụ ọkụ ya na-arịgo elu ruo mgbe niile ebighị ebe Oru ndị okenye na anụ ahụ na ihe anụ ahụ nke dị ndụ wee daa n'ala kpọọ isi ala nye Chineke bụ onye na-anọkwasị n'oche eze ahụ sị amen otu olu wee site n'oche eze ahụ daa sị na-etonu Chineke anyị ụnụ ndị oru ya niile ndị na-atụ egwu ya ndị nta na ndị ukwu wee nụ ihe dị ka olu nke oke igwe ndị dịkwa ka olu ọtụtụ mmiri dịkwa ka olu egbe eluigwe dị ike na-asị ya n'ihi na onye nwanyị Chineke anyị onye pụrụ ime ihe niile na-abụ eze ka anyị ṅụrịa obi na-atọkwa anyị ụtọ nke ukwuu ka anyị were ebe otuto niile nye ya n'ihi na ọlụlụ nwunye nke nwa atụrụ ahụ abịawo nwunye ya edoziwokwa onwe ya e wee kwenyere ya ka o kpokwasị onwe ya ezi akwa ọcha na-enwu enwu nke dịkwa ọcha n'ihi na ezi akwa ọcha ahụ bụ ezi omume niile nke ndị nsọ o wee sị m dee akwụkwọ ngọzi na-adịrị ndị a kpọworo ịbịa na nri anyasị ọlụlụ nwunye nke nwa atụrụ ahụ o wee sị m ndị a bụ okwu nke Chineke kwuru n'ezie m wee daa n'ala n'iru ụkwụ ya ịkpọ isi ala nye ya o wee sị m lezie anya ka ị ghara ime ya abụ m oru ibe gị bụrụkwa oru ibe nke ụmụnna gị nke nwere ama nke Jizọs kpọọ isi ala nye Chineke n'ihi na ama nke Jizọs bụ mmụọ nke amụma Mgbe hụ eluigwe ka oge were oge ma lee ịnyịnya ọcha dị na onye na-anọkwasị ya bụ onye a na-akpọ onye kwesịrị ntụkwasị obi na onye eziokwu ọ bụkwa n'ezi omume ka ọ na-ekpe ikpe na-ebukwa agha anya ya abụọ bụrụkwa ire ọkụ ọ na-ekpukwa ọtụtụ okpueze n'isi ya o nwekwara aha edeworo nke ọ na-adịghị onye ọbụla matara ma ọ bụghị ya onwe ya egbokwasịwokwa ya uwe nke efesawara ọbara akpọwokwa aha ya okwu Chineke usu niile nke ndị agha ndị dị n'eluigwe wee so ya n'elu ịnyịnya ọcha na-eyi ezi akwa ọcha nke dị ọcha na-enwukwa enwu mma agha dị nkọ na-esikwa n'ọnụ ya pụta ka o wee were ya tigbue mba niile ya onwe ya ga-ewerekwa mkpanaka nke igwe zụọ ha dịka atụrụ ya onwe ya na-azọkwa ebe nzọcha mkpụrụ vaịn nke mmanya nke ọnụma nke iwe Chineke onye pụrụ ime ihe niile o nwekwara aha edekwasịworo n'elu uwe ya na n'elu apata ụkwụ ya eze kachasị ndị eze niile na onye nwenụ kachasị ndị nwenụ niile wee e hụ otu mmụọ ozi ka ọ na-eguzo n'ime anyanwụ o wee were oke olu tie mkpu na-asị nnụnụ niile nke na-efe n'etiti eluigwe bịanụ zukọ iri oke nri anyasị nke Chineke ka unu wee rie anụ arụ ndị eze na anụ arụ ndị ọchịagha na anụ arụ ndị dị ike na anụ arụ ịnyịnya na nke ndị na anọkwasị ha na anụ arụ mmadụ niile ma ndị nwere onwe ha ma ndị oru ma ndị nta ma ndị ukwu m wee hụ anụ ọhịa ahụ na ndị eze ụwa na usuu niile nke ndị agha ha ka ha ri ibu agha megide onye ahụ nke na-anọkwasị ịnyịnya ahụ megidekwa usuu ndị agha ya e wee jide anụ ọhịa ahụ ya na onye amụma ụgha ahụ nke na-eme ihe ịrịba ama ahụ n'iru ya bụ nke o ji duhie ndị natara arị akara nke anụ ọhịa ahụ na ndị na-akpụ isi ala nye ihe oyiyi ya e wee tụbaa ha abụọ na ndụ n'ime ọdọ ọkụ ahụ nke ji brimstone na-ere e wee were mma agha nke onye ahụ na-anọkwasị n'ịnyịnya ahụ bụ mma agha ahụ nke si n'ọnụ ya pụta gbue ndị fọdụrụ nnụnụ niile wee rijuru afọ site n'anụ arụ ha